toonu chineke anyị haleluya ka udo nke chineke nke jasị udo niile dịru n'ebe ọ dị ukwuu site n'aha jizọs kraịst bụ onye nwanyị anyị amen abụ m ezi nwanne na nwoke obichukwu tony eberechukwu site n'ụlọ ọrụ ndị life world radio ministry akala ndị baptizim missionary association nke mba afrịka gbara gburugburu ọ bụkwa na ngalaba nke naijiria n'ime eru nke dị n'ime ibadan na steeti ka ozi ọma si eru unu nso n'oge dị ugbu a ọzọkwa ka chineke gọzie unu gozibiga oke n'aha jizọs kraịst bụ onye nwe anyị emem na-ịga n'iru n'ụbọchị nke taa anyị ga-enwe ihe ntụgharị obi na uche site na ileba ya n'akwụkwọ nke jeremaya dere akwụkwọ dịka onye amụma jeremaya dere <clears throat> isi nke iri abụọ na itenaine amaokwu nke iri na otu dịka akwụkwọ dịka jeremaya dere isi nke iri abụọ na itenaine amaokwu nke iri na otu ọ sị n'ihi na mụ onwe m maara echiche niile nke mụ onwe m na-eche banyere unu ọ bụ ihe si n'ọnụ jehova pụta echiche nke udo ọ bụghị nke ihe ọjọọ inye unu ọdịniru na ntụkwasị obi ka chineke were ebere na afọma ya gọzie okwu nke a ka o wetara anyị udo na ọganiru na ngọzi nke pụrụ iche n'aha jizọs kraịst bụ onye nwe anyị amen ihe anyị ga-eji wee mere isiokwu ga-abụ chi m na-echere m echiche ọma chi m na-echere m echiche ọma ọ bụ na ikwuo nke a nwee ntụkwasị obi n'okwu a na chi gị na-echere gị echiche ọma ọ bụ na ikwuo nke a kwenyere n'okwukwe na chineke nke kere eluigwe n'ụwa Chineke nke tọrọ ntọala ụwa na-ejighị simenti na-ejighị ayọn rọd na-ejighị pilasi nke o ji wee kpụọ wee juo eluigwe anya mmadụ adị afọ ya foundation nke ụwa niile onweghị m ebe o tiriri mana ihe ndị a niile dị o nke na-agbaji agbaji onwe nke na-ata nchara onwe ya adịghị mpọzi chineke nakọtara si ka ndị ụwa si nọchapụgo na-achọ ime renovation n'ụlọ nke a na-achọzi ịda ada n'ụwa nke a na-erizi nchara ma ọ na gbamgbam na na-atazi nchara ka ya kụgharịa ya taa n'ihi na ọ pụọ agbama ka ya kụzie dịka e, aluminium roof ma ọ bụ wistek o wee anyị anya na tutu ọ tọọ ntọala ụwa ọ chọgoro ya mma ọ marago the best of the best ihe kachasị mma iji wee nye ụwa na ndị bi n'ime ya n'ihi na chineke anyị bụ ọma mma mma zuru arụ ọ nọ n'ebube biri n'ime ebube dịkwa ebube ọ bụ na anyị tụlecha uche na ụzọ nke chineke na ụdị mmadụ ọ bụ anyị bụ mmadụ anyị kwesịghị na-enwe nchekasị ma mgbakasị ahụ banyere gịnị ka anyị ji eri gịnị ka anyị ga-aṅụ gịnị ka anyị ga-eyi n'arụ dị ka akwa ebee ka anyị ga-ebi ma ụdị ihe nke anyị ga-eme ọ ga-adị ka ọ ga-adị ọcha ihe ndị a na-anapụ anyị udo na-anapụ anyị ịhụnanya nke dịrị anyị na chineke na-anapụ anyị adịghị n'otu anyị na mmadụ na-anapụ anyị obi ọcha na obi ọma nke chineke ji wee chọọ anyị mma o gosiziri anyị na anyị bụ aka were achụ ihe na-ata ahụ gbadịrị nke onye esichi adị mma lezie nkwa nke chineke kwere ọ sị na n'onwe ya nke a bụ ekwensụ amaghị nke a mmadụ ụwa amaghị nke a na mụ onwe m maara echiche niile nke mụ onwe m na-eche banyere ụnụ ka anyị tụrụ eke n'uche n'okwu nke a ị na-eji amụ nwa bifo e, e ukwu ịmụ nwa mgbe ị dị ime na-eji ọbara wee kpụọ nwa n'afọ ọbara ghọrọ ọkpụkpọ ọbara ghọrọ anya ọbara ghọrọ imi ọbara ghọrọ akọ na uche ọbara ghọrọ obi mmadụ ọbara ghọrọ ihe ndị a niile ka ihe ndị a niile na-aghọ si ọbara na-aghọ ọbara dị na-acha mmemme mana ụbụrụ mmadụ na-acha ọcha tụlekene uche n'ihe ndị a niile efu na chineke anyị a karịrị ihe anyị na-asị na ọ bụ chineke karịrị ọ dị elu karịa elu niile ọ dị ebube karịa ebube anyị jee nwa ọ bụghị ọpụreshọn mụpụta nwa n'udo na ọṅụ mmadụ hapụta bụrụ mmadụ ị na-azụ ahịa na-enwe uru leta na legide anya n'ụwa niile legide anya ume anyị na-eku legide anyị ihe niile Chineke ji wee chọọ anyị mma ịfụnanya bụ mmadụ anyị ekwesịghị ndọkasị ahụ anyị na-adọkasị na gbalịkalịka niile anyị na-agba n'ihi na tutu anyị eteta ụra o meworo anyị ụbọchị onye egwuregwu wee sị taa ụbọchị chineke meworo taa ụbọchị chineke meworo anyị ga-aṅụrị ọṅụ n'ime ya tiwalilu ya n'ime ya tabụ ụbọchị jehova meworo ị na-aṅụrị ọṅụ n'ime ụbọchị jehova meworo idinara na-arara ụra ọ na-echebe gị ọ naghị ekwe ka ajọ onye ahụ pigbuo gị na ụra ụfọdụ na-arụzi ndụ dị iche iche ndụ ọnwụ ebe a na-achụ ha ka egbuo ụfọdụ ka agbara egbe ụfọdụ ka emere ihe kaja dị iche iche ma chineke kpalitere ha n'ụra n'ụtụtụ ha tie ihe naanị ya ka dị ndụ ya ya anwụgo ihe a bụ obubu agha dị iche iche chineke na-eburu mmadụ n'aka mbibi n'aka ekwensu n'aka ihe ọjọọ n'aka abalị niile gịnị kpatara na mmadụ anaghị eso chineke eto chineke ma ofe ofe dị osi wee kwesị ma nwoke na obi umeala na obi nọdụ n'udo nke mkpụrụ obi anyị chọrọ bogelu anyị chọrọ gbata ala anyị chọrọ gbago ngwe anyị chọrọ gbata ndịda lekwa okwu nke chineke nwanne nwoke na nwanne nwaanyị onye bara nwa ya afa bara sị ne-echere m echiche ọma achọrọ ịgwa ya n'ụbọchị nkịta taa chineke chineke na-echere gị echiche ọma dịkwa kọndishọn dị anya Ọ ọbụna mata Chineke mata onyinye amara nke o nyere n'efu site na nwa ya bụ Jizọs Kraịst ihe a bụ echiche ọma nke kachasị iche niile n'ihi na n'obe nke kalvari ka o ji wee nwụọ ọnwụ tọgbọ ndụ ya n'efu iji wee mee gịnị iji wee kagbuo njọ gị niile iji wee kagbuo enweghị ego gị niile iji wee kagbuo nyanya gị niile iji wee kagbuo ọnwụ na mfu niile iji wee kagbuo agaghị n'iru gị niile ịnabatawo jizọs kraịst dịka onye nwe gị na nzọpụta ọ bụ na nke a ihe a bụ ohere nke dịrị gị na iji nabata dịka onye nwe gị na nzọpụta gị bịa ka ihulatara isi bịa ka ife ya ofe bịa ka ị nara dịka onye nwe gị na nzọpụta gị ị ga-afụ mgbanwe nke pụrụ iche ị ga-afụ echiche ọma nke chineke na-echere gị n'arọ 2024 ị ga-afụ mbuli elu pụrụ iche ị ga-afụ ndụ nke pụrụ iche ị ga-afụ mgbanwe nke pụrụ iche hulata isi n'ebe ọ bụla nọ n'oge dị ugbu a ọ bụghị napụta Jizọs Kraịst dịga enweghị na nzọpụta ya na Chineke chi nke pụrụ ime ihe onye nwanyị Chineke lee ndị oru gị ndị a ndị nke hulatara isi n'oge dị ugbu a onye nwanyị mere ha ebere ha abịaghị nara onye nke amara nke inye n'efu na aha nwa gị Jizọs Kraịst onye nwanyị kagbuo afa ha n'akwụkwọ nke ọnwụ debanye afa ha n'akwụkwọ nke ndụ mee ka ha bụ ndị nke efe gị ofe mee ka ha bụ ndị nke ya dịrị gị ndụ mee ka ha bụ ndị akọ mgbaama ha ya zụta mkpụrụ obi n'onwe gị mee ka ha bụrụ ndị nke ga-esi n'ike n'abalị ike amara n'elu amara ga-atụkwasịrị ha ebere gị n'elu ebere ha onye nwanyị mere ha mara nke pụrụ iche bụ ndị yetegharị egwu ọnwụ ọbụla dị na-arọ nke a n'ụwa ha niile ọbụla dị na paradaịs n'ihi jizọs kraịst bụ onye nwanyị amen gị onye mere nke a ekele dịrị n'ihi na gị na chineke adịgo n'udo arakwana azụ alakwana azụ were okwukwe jidesi ike na-atụgharị uche na akwụkwọ nsọ nke chineke na-esokwa na nzukọ nke kraịst na-efe ya ofe jisi ike na ekpere adakwala mba n'iso ya mgbe n'ikpeazụ ị ga-afụ mgbanwe nke pụrụ iche n'ihi gịnị na chineke na-echere gị echiche ọma ị ga-afụ echioma ọma nke chineke na ndịwa n'aha n'aha jizọs kraịst onye nwe anyị amen mata anyị na okwu a na-abịara site n'ụlọ ọrụ ndị Life Word Radio Ministry unu chọọ ịnweta m na unu mgbaama ma ajụjụ makwa mkparịta ụka unu ga-enweta n'igwe okwu 08056719493 ma bụkwa na 08132900111 ka udo nke Chineke nke ya udo na-edorun dị mgbe anyị ga-arụ ọzọ n'aha Jizọs Kraịst bụ onye nwe amen